ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne ụlọ nwoke obi chukwuto na ebere chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọd redio ministri aka na ndị Baptist mishonari Association ka olu a si eru na nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ ya n'ụbọchị nkịta hụkwasị anyị ngozi pụrụ iche na udo ya na amara ya dịka o kwesị na jizọs kraịst bụ onye nwanyị anyị na ịga n'ihu n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ samuel nke abụọ akwụkwọ samuel nke abụọ isi itenaini amaokwu nke mbụ 2 samuel 9:1 david wee sị ọ dị onye ọbụla fọdụrụ ọzọ nye ụlọ sọl ka m wee mere ya ebere n'ihi jonathan Ka anyị fụkwa ndị Rom isi nke ise amaokwu nke asatọ akwụkwọ Pọl degara ndị Rom isi nke ise amaokwu nke asatọ ọ Chineke na-eme ka ịhụnanya nke aka n'ebe anyị nọpụta pụta N'ihi na mgbe anyị nọ n'agbụ ndị mmehie, Kraịst nwụrụ n'ihi anyị. Ka Chineke gọzie Okwu ya n'ime obi anyị, nyekwana anyị nghọta pụrụ iche na amamihe na ngọzi ya dị ka o si n'ụbọchị nke taa. N'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isiokwu anyị ga-abụ ebere nke na-ekwesịghị ebere nke na-ekwesịghị na-abụ isi okwu anyị na ụbọchị nkịta na ime ka anyị fụ ihe nke Chineke kwadoro anyị n'ihi na o kwuru si na ya onwe ya maara echiche nke ya na-echere anyị echiche nke udo na nke ọganiru ọ bụghị nke ihe ọjọọ efu na ọtụtụ ihe na-eme n'ihe ndị mmadụ ji enweta inwe ji enweta e, ekpom iru ọma mgbe dị ụfọ a na-abụ ihe ji aka ha metụrụ ha ma ihe amaara. maara ọ na-abụ mwuli nke na-esi n'aka onye ọzọ were apụta ọ bụrụzie ihe ịgbagwoju anya na mgbe ya kpalite onye ahụ iji wee maatụ o nwere onye ya dịbe ofu nwoke nyere akụkọ mgbaama n'oge gara aga ọ sị na ya nọ na bee, nwanne m nwoke kpọọ zi ozi si na jee na na nwunye nwere ozi oyi ezi ya o jerusi ya na be nwunye wee ki moto wee chinye si ya na nwanne nwoke si na bupụ moto ahụ na be ya buru ya lawa be ọ gbaghagharị na ya aghọta ha ọsị anya na buru na aka ha kpọzie nwanne nwoke na fon ka n'igwe okwu ka um, ọ kọwara ya ọfụma ọ kpọọ nwanne ya nwoke na fonu n'igwe okwu nke a sị ya nya bụ mpụ nwata abụpụ ya na na ezinụlọ ya bụpụ ya na kọmpaụndụ ya buru ya lawa be n'ọnya nwe bisi na taa gawazie n'ọnya nwezi ụgbọala ahụ ojughị anya ọṅụ jughị obi ọ na-aṅụrị maka gịnị na nwanne nwoke ahụ chetara ya na o nwere echiche ọma n'ebe ọ nọ o ji wee bune ụgbọala ahụ na nkịtị onye nke buru moto ọ onwe moto n'ihi na abụọ atụghị edo onwe nweghị ka ọ dị just kpọọ ya na um, n'igwe okwu bụrụ moto bunye ọ bụrụ ihe mmadụ na-emere mmadụ ibe ya n'agbaghị maka na ọ bụ nwanne m dịba ka mmadụ si emere mmadụ ibe ya ọgọ ile anya na ebe anyị gụpụtara ịfụ david ọ bụ n'agbàghị̀ na Pọl na Sọl bụ eze Izrel na-achọ ya nwụta nwụta ka o gbuo mana ihe ndị a niile mgbe ihe ndị a niile gasịrị ya na Jonatan bụrụ nnukwute enyi na nnukwute agụ nke bụ na ha gbachara ọgbụgba ndụ Ma mgbe Devid ihe ha Sọl na jonathan na ụmụ ya nwụsịrị n'agha, david wee nọkwarazie n'ọnọdụ ebe nke Chineke tiiri kwere na nkwa n'ihi na nkwa ọbụla nke Chineke kwere mmadụ na ọ ga-abịa na mmezu Chineke nọnyere david wee mechaa wee bụrụ ebe dị eze nkwa niile wee bịa na mmezu david wee bụrụzie eze nke Izrel n'oge mgbe ahụ wee nọkwatazie na-erizi ndụ wee chetazie wee ajụjụ a ọ dị onye ọbụla nke fọdụrụ ọzọ n'ụlọ Sọl ka ha wee mere ebere efu na ebere nke a bụ nke na-ekwesịghị maka ọ bụ na ọ tọgo kọwa ka Sọl ji chọọ igbu ya ka o ji wee gbarapụ n'obodo wee laa n'ịkpa n'ime ọhịa ebe ọ na-ezo ndụ ya ka Sọl ghara igbu ya ọma ncheta ime ọgụ a o meere nwa jonathan ma ezinụlọ Sọl nke a wee na-egosi anyị ọbụna mgbe ọ kpọpụtaziri onye nke a mechaa ọkpọpụtaziri wee tizie n'ọnọdụ nke ị na-erizi ndị na ibizi ezi ndụ Mefiboshet bụ afa nwa jonathan ahụ ibizi ezi ndụ ya na wee birizie n'ụlọ eze efu nke Chineke mere anyị karịrị ero nke mmadụ tụrụ, ebe anyị gụpụtara n'akwụkwọ ndị Rom wee na-akọwara anyị ọ sị narị mgbe anyị kọrọ n'ime mmehie na Jizọs Kraịst bịa nwụọ maka anyị efugo na echiche nke Chineke na-echere anyị karịrị ọ bụ na sị ka anyị kwụwa ụgwọ mmehie anyị ebe kedu ebe anyị esi wee bido kedu ebe anyị esi wee kwụsị ọ bụ mgbe a ka na-achụ àjà nnukwute ebili na oke anụ na ewu dị iche iche ọtụtụ n'ime anyị taa apụghị ịgụtali ihe anyị eji wee chụọ àjà ndị nwere ego aka egorochi ihe ndị a niile wee chụọ àjà nke eji anabata mana ọ na-akọwasị na baịkari n'ime mmehie na chineke bịara nwụọ ọnwụ site na jizọs kraịst ka anyị wee bụrụ ndị nke agbapụtara ndị nke nyere ndụ ọ na n'ịhụnanya nke ya ịhụnanya nke chineke n'obi ebere ya ka o ji wee mee ka anyị pụọ n'uru wee gwa anyị ndị ezi omume na ihe ndị a na nke Chineke tụrụ anyị iketagwa oke na ya ịnatagwa obi ebere nke Chineke site n'ime Jizọs Kraịst efugo ihe nkewa kewapụtara mmadụ na-agbụ nke mmehie n'ihi na elu na atụmatụ nke Chineke bụ ka anyị si na mmehie pụọ ka anyị si na-ekweghị ekwe anyị pụta ka anyị si n'ihe mbibi na ihe ọjọọ nke juru ụwa wezuga onwe anyị obi ebere nke Chineke na-ekewapụ mmadụ na njọ na agbụ nke ekwensu mee ka anyị bụrụ ndị nke kwudosiri ike na ya mee ka anyị bụrụ ndị nke ketere oke n'ebe nke abalị mee ka anyị bụrụ ndị nke ketere oke na atụmatụ niile nke chineke na-atụrụ ndị nke fụrụ ya n'anya anyị na-eje n'ala anyị na-afụ mkpuchite nke chineke na-eto ero niile anyị kpee ekpere chineke aza anyị n'ihi na o kwuru sị na ndị nke ekpere kpekwute site n'aha nwa ya bụ jizọs kraịst na ekpere a ga-aza ya aza ka anyị bie ezi ndụ dịka chineke si onye na-achọ ka mara ya bara anyị ụba ka ebere ya bụrụ ihe nke ya e, e, e, na-akwara anyị ụzọ ka anyị bụrụ ndị nke na-erubere chineke isi dịka o si wee chọọ ebere nke na-ekwesịghị nke ụwa anaghị enye chineke enyegwe anyị ma ịnabatagwo ebere ịnabatagwo onyinye a ịnabatagwo amara gị onye na-ege ntị ile anya ịfụ na o nwere ndị ihe na-agara nke ọma ị na-ajụzi ndị a na ha ọgwụrụ ọgwụ ọ bụghị ịgwọ ọgwụ ha na chineke nọ n'udo ha na Chineke nọ n'elu ha na Chineke na-akparịta ụka ha na-ekpe ekpere Chineke na-aza ha ndụ ha niile na-egosi na Chineke na-adị ndụ lekene iji maatụ lekene Daniel mgbe ọ na babilon obi ebere nke ekwesịghị ọbụladị a dọrọ ha n'agha mana n'ihe niile ịfụ na chineke na ya niile ndị ọjọọ na ndị iro ya gwara n'ebe ọ nọ onwe nke metụtara ya o biri ogologo ndụ karịa ụfọdụ ha niile maka na ọ nọ n'okpuru eze na-ese ọbụladị mgbe ọ na-eje ozi ya niile nke a dịgoro ọchịchị adịtụ ndị nke ọzọ adịgoro daniel ka dị ndụ daniel ka mara chineke daniel ka na-eji ozi ya dị kwesịrị ekwesị maka gịnị o nwere ebere nke pụrụ iche nke ebere nke kachasị ebere niile bụ ebere ịmata jizọs kraịst dị ka onye nwe gị na nzọpụta ya n'ihi na tutu ri anyị anyị bụ ndị mmehie na jizọs kraịst bịara nwụọ maka imere anyị ebere nabata ebere a n'ụbọchị nkịta ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị ka ekpere chineke chukwu onye pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya anya n'ugwu okwu okwu ngọzi gị na okwu agbamume gị n'ụbọchị nkịta na e wee na-ayọ ndị gị ndị a ndị nke hulatara isi na ịnabata e jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta mere ha ebere n'ihi na ha ekwesịghị maka ebere gị nụchaa ha deba afa ha n'akwụkwọ nke ndụ ka gbafa ha n'akwụkwọ nke ọnwụ abụ ndị nke ekete oke na alaeze gị dịka isi iko nka na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen mata anyị n'ụlọ a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee ajụjụ ma akụ mgbe amụrụ gị nweta n'igwe okwu 081 081 maọbụ 08056719493 Ka Chineke na anyị. na Jizọs Kraịst bụ Onyenwe anyị. Amen.